AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị na nnọkọ nke ụbọchị taa ana m asị ka Chineke mee ka ihe gara gị nke ọma isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị naanị otu ugbo ka ị na-abịa n'ụwa naanị otu ugbo ka ị na-abịa n'ụwa salust mgbe ọ na-ekwu okwu ọ sị na ọ bụ ihe dịrị onye ọbụla ịhazi iru ọma ya ya mere achọrọ m ime ka ị mata sị na ndụ ị na-ebi n'ụwa n'ụbọchị taa bụ ndụ nke Chineke nyeworo gị ị nwere ike ikpebi ibi ndụ a n'ụzọ osi masị gị ụzọ isi chọọ ya kama matakwa na ọ bụ naanị otu ugbo ka ị na-abịa n'ụwa n'otu ugbo a ị ga-abata n'ụwa ndụ a nke a na-ekwu okwu ya epụghị imegharị ya ọ bụghị ule nke ị ga-asị ka ilegharịa ule ma ọ bụ ihe ọzọ ị ga-asị na ị pụrụ imegharị ya n'ihi na ohere ahụ adịghị ma ọ bụrụ na ị bata naanị otu ugbo n'ụwa ohere adịghị eji ebigharị ndụ ahụ otu a ka ọ dị ụbọchị gara aga apụghị ịbịaghachi ọzọ n'ime ndụ gị ya mere mkpebi ọ bụla atụmatụ ọ bụla nke ị na-eme n'ụbọchị taa bụ nke na-eduzi ụzọ ọganiru gị ya mere enyefela ọdịnihu gị n'aka onye ọbụla ka onye ahụ bụrụ onye gị na-ahazi ndụ gị enyefela ya n'aka ndị mmadụ ndị pụrụ ịla echiche ọma gị n'iyi ndị pụrụ ịla atụmatụ ọma gị n'iyi ma were echiche nke ha onwe ha na ihe ha lere anya bụ ihe ị kwesịrị ime mbụ na ndụ chie gị n'iru ị ghaghị mụ otu ị ga-esi ahazi ndụ gị n'onwe gị ị ghaghị mụ otu esi enwe nhọrọ enwe mkpebi ndị ga-abara gị uru ndị ga-abara ezinụlọ gị uru ndị ga-eme ka ịghọta si n'ezie na ị bịaghị ịtụfu mgbe n'ụwa nke Chineke kpọbataworo gị n'ime ya mụta ịhazi ndụ gị bie ndụ a dịka atụmatụ na echiche nke obi gị si wee dị soo ụzọ ahụ nke mkpụrụ obi gị kpọlitere n'ime gị ịgha ikwenye n'onwe gị na itoruru ịhazi ọdịnihu gị na ị nwere obi nke ị ga-eji hazie ihe ọ bụla nke gbasara gị ekwela ka ị bụrụ otu onye n'ime ndị ahụ ndị ụjọ ga-ejide ndị na-apụghị ịma ihe ha kwesịrị ime na ndụ ha ndụ a dịkwa na oke mkpụmkpụ nke mmadụ ga-ebi ya na-enweghị obi ụtọ ihe anyị na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche bụ ọ ga-abụ nramahụ nye gị ma ọ bụrụ na ị bụrụ otu n'ime ndị ahụ ndị ọzọ ga na-eduzi ga na-atụrụ ihe ị ga-eme ya eme ebe ọ bụla ụwa chere gị ihu ebe ahụ ka ị ga-aga ọ dịkwana onye ọzọ dabere n'ubu ya otu isi ebi ndụ gị karịakwa naanị gị onwe gị ọ dịghị onye ọzọ pụrụ ibiri gị ndụ a ya mere biko hụ onwe gị n'anya enyela onye ọ bụla ike ileba anya n'ụzọ na-eru eru na ihe gbasara ndụ gị biko cheta na ndụ a bụ nke ị ga-ebi naanị otu ugbo biko alala ya n'iyi ewela ohere nke Chineke nyere gị tinye n'ihe na-agaghị alụpụta ezi ihe ihe na aga abara gị uru ewela ohere nke Chineke nyeworo gị mee ihe efu nwee mkpebi n'ụbọchị taa hụ ndụ gị ka ihe dịrị gị n'ụbọchị taa kpebie na ị pụrụ ibi ndụ gị bie ndụ nke ga-alụpụta ihe ahụ nke eji wee kee gị ọ bụrụ na ọ dịghị ihe ị na-eme malite ugbu a chọọ ihe ahụ nke kwesịrị gị ime nke ga-eme ka ịhụ onwe gị dị ka onye Chineke kere onye dị ndụ mee ya nyere onwe gị aka ike eji eme ihe ndị a dị n'ime gị ekwela ka ndụ nke chineke nyeworo gị ghọọ okoro onye gị n'ihi na o mewo ka ọ dịrị gị mfe ibi ndụ site n'inye gị echiche ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche cheta na ọ bụ naanị otu ugbo ka ị na-abịa n'ụwa otu ugbo a anyị kwesịrị ịbịa n'elu ụwa ọ dị ihe eji wee kee anyị o kwesịrị ka anyị mee ihe ahụ eji wee kee anyị ka anyị bie ndụ anyị n'inye Chineke otuto site n'ihe anyị ji ndụ anyị wee lụpụtara onwe anyị mgbe ị na-eche echiche n'ụzọ dị otu a ana m arịọ amara nke Chineke n'isi gị ọ ga-agaziri gị ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị were ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 72 324 070 7224, oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa atụla egwu atụla egwu gị ka m nọnyere atụla egwu atụla egwu gị ka m nọnyere atụla egwu gị ka m nọnyere atụla egwu atụla egwu gị ka m nọnyere chineke ga-enyere anyị aka n'ihe ọ bụla nke na-akpagbu anyị n'ime ụwa anyị nọ n'ime ya unu emela ndị ịsabụ n'oziọma nke unu nyere anyị na-abụ olu unu dị ụtọ ndị ịsabụ ka chineke nọnyere unu n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche Anyị na-atụrụ Chineke mma mma n'ihi ohere ọma nke o nyere anyị n'ụbọchị taa ịnụrụ okwu ya. Anyị na-asọpụrụ ya ebe ọ dị ukwuu n'ihi na o nweghị onye tụkwasịrị ya obi ọ na-ekweta ihere mee. Aha m bụ Pastọ Daniel Michael. Ka onye nwe anyị gọzie anyị dị ka anyị na-anụrụ okwu ya n'aha Jizọs amen. Ka anyị kpee n'ekpere. Ezi Chineke anyị imeela n'ihi na ọ dịghị oyiri gị mma mma gị n'ihi na ọ dịghị onye tụkwasịrị gị obi ị na-ekwe ka ihere mee ị gakwana ga-ekwe ka ihere mee anyị ka okwu gị nke anyị ga-anụ n'oge a ka ọ bụrụ agbamume bụrụ ngọzi bụrụ ọgwụgwọ nsọ wulie okwukwe anyị elu n'ime kraịst n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị wụ n'akwụkwọ azaya isi iri anọ na otu amaokwu nke iri ga-eruo na nke iri anọ ọ na asa otu a atụla egwu gị ka m nọnyere elela anya gburugburu n'ụjọ n'ihi na mụ onwe m bụ Chineke gị m ga-agba gị ume ee m ga-enyere gị aka ee m ga-eji aka nri nke ezi omume m kwagide gị lee ihere ga-eme ndị ahụ niile ndị iwe ha dị ọkụ na-arụ gị a ga-etinye ha n'ọnọdụ ihere ha ga-adị ka ihe na-abụghị ihe wee laa n'iyi bụ ndị na-alụso gị ọgụ ị ga-achọ ha ma ị gaghị achọta ha bụ ndị gị na ha na-ese okwu ha ga-adị ka ihe na-abụghị ihe na dị ka ihe efu bụ ndị na-ebuso gị agha n'ihi na mụ onwe m Jehova Chineke gị na-ejidesi aka nri gị ike bụ onye na-asị gị atụla egwu mụ onwe m enyeworo gị aka atụla egwu gị idide bụ Jekọb ọnụ ndị ikom Izrel mụ onwe m enyeworo gị aka ọ bụ ihe si n'ọnụ Jehova pụta ọzọ onye mgbapụta gị bụ onye nsọ nke Izrel amen isiokwu anyị n'ụbọchị taa wụ atụla egwu gị ka m nọnyere elela anya gburugburu n'ụjọ n'ihi na m onwe mbụ Chineke gị m ga-agbagume m ga-enyere gị aka m ga-agbakwa ume m ga-eji aka nri nke ezi omume kwagide gị ọtụtụ ihe bụ ihe na-ebute ịtụ egwu na ndụ ụmụ mmadụ taa oke ego ọrịa enweghị ebe obibi enweghị ihe a ga-eri enweghị ihe a ga-eji gbochie ọtọ enweghị ego eji akwụrụ ụmụaka ụlọ akwụkwọ ego ụlọ akwụkwọ na ọtụtụ ihe ndị ọzọ ndị iro gbara gburugburu na-achọ otu ha ga-eji lomie ndụ anyị ọ bụrụ na ị hụtara onwe gị n'ụdịka ọnọdụ ndị a maọbụ ndị ọzọ nke m akpọtụrụ aha ha n'oge a achọrọ m ka ị mara dịka okwu onye nwe anyị dị nke na-aghaghị mmezu n'oge ya na mgbe ya onye nwe anyị ji ọnụ ya na-asị anyị atụla egwu ị nọ n'ọrịa ị maghị otu ị ga-esi siri n'ọrịa ahụ gbake dibịa nke ụwa agwọọla ọrịa imefuola ọtụtụrụ ego iji chọọ ahụike ma ya dịka ka ị na-aga na-achọ ya dịka ahụ ike ahụ ọjọọ ahụ na-adegwe ya ana m arịọ gị n'ụbọchị taa lekwasị jizọs anya n'ihi na gị atụla egwu ọ sị gị atụla egwu n'ihi na gị onwe gị ya ga-anọnyere gị ọ sị ma ị kwụsị ile anya gburugburu n'ụjọ ị na-ele obodo anyị taa na-ele ihe na-eme n'elu ụwa taa ọtụtụ ihe na-ebute ịtụ egwu ịtụ ụjọ obi ịlọ mmiri mana okwu chineke sị atụla egwu n'ihi na chineke nọnyere anyị onye chineke nọnyekwanụrụ ekwesịghị ka olee anya gburugburu n'ụjọ ọ sị n'ihi na ya onwe ya ga-agba anyị ume haleluya ọ ga-agba gị ume ọ ga-agba gị ume ka ị na-aga ọkụ ya dị ka ị naghị akụta jizọs sị na ị ga-agba gị ume ị ṅụọla ọtụtụ ọgwụ ya dị ka ahụike dị anya jizọs sị na ị ga-agba ume o nwere ihe ị na-eme ya dị ka ihe ọ ga-enwe mmeta jizọs sị na ị ga agbago gị ume n'ihi mgbe ọ gbara anyị ume ọ sị na ị ga-eji aka nri nke ezi omume ya kwagide anyị ụmụnne m n'ime jizọs achọrọ m kunu mara n'ụbọchị taa na ebe naanị anyị nwere ike inweta enyemaka nke na-adịgidenụ bụ naanị n'ebe Chineke nọ ị nọ n'elu ụwa taa ndị niile gbara gị gburugburu ọtụtụ mmadụ gbara gị gburugburu na-achọ ọdịda gị na-achọ ka ha ripịa ma ọ bụ lomia ndụ gị akwụkwọ azaya isi ya iri anọ na otu amaokwu nke iri na otu na-asị gị na ihere ga-eme ndị ahụ niile ndị nwe ha dị ọkụ na arụ gị n'ụbọchị taa onye mmadụ mere ihe ọma onye na-achọ mmadụ ọnwụ onye na-achọ mmadụ ọdịda mana chineke na-agwa gị n'ụbọchị taa sị gị n'ihi na anyị ga-eji aka nri nke ezi omume ya kwagide gị ndị ọwụla na-achọ gị ọdịda ndị ọwụla na-achọ gị ọnwụ ndị ọwụla na-achọ gị ndala azụ okwu chineke na-asị n'ụbọchị taa na ya ga-eji aka ya mee ka ihere mee ha ọsị ndị niile iwe ha dị ọkụ na-arụ gị na a ga-etinye ha n'ọnọdụ ihere amen ha ga-adị ka ihe na-abụghị ihe weela n'iyi bụ ndị na-alụso gị ọgụ n'ihi na akwụkwọ nsọ gbara àmà na akwụkwọ abụọma ọ sị na agha jehova bụ ebe e ike na onye ezi omume na-agbaba n'ime ya ma nwere onwe ya n'ihi na anyị họrọla n'ihi na ị họrọla n'ụbọchị taa ụbọchị niile nke na-adị ndụ ịgbaba n'ime jizọs ọ sị na o nweghị ihe ọbụla gị ga-emetụ gị aka ọ gara n'iru na-asị na ị ga-achọ ha mana ị gaghị achọta ha obi ụtọ m n'ụbọchị taa dịka ị na-ege okwu onye nwe anyị bụ na ọ gaghị ekweta ihere mee gị n'ihi na ọ dịghị onye gbabara n'ime Chineke ihere eji eme atụla egwu nwa Chineke atụla egwu onye na-eso ụzọ Kraịst atụla egwu gị onye na-anụ ozi nke onye nwe anyị n'ụbọchị taa n'ihi na Jehova nọnyere anyị mgbe anyị na-eme otu ahụ ama m sị na ọ dịghị ihe ọjọọ ọbụla gị ọ dịghị ngwa agha ọbụla gị dịka azaya 54 kwuru ya nke a nke ga-emezu n'isi gị ka ị na-eme otu a ka ị na-atụkwasị Chineke obi obi ụtọ m bụ na ka ọ na-eji aka nri nke ezi omume na-akwagide gị ị ga-enwe mmeri n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen ka anyị kpee n'ekpere Chineke anyị meela n'ihi na ọ dịghị onye gbabara n'ime gị na iji ekweta ihere mee anyị onwe anyị agakwana abụ ndị mbụ ka ha na nwa gị nwoke a ma bụ nwa gị nwaanyị a onye ntorobịa nwatakịrị ekwu n'aka nke nọ n'ọnọdụ nke na-ebute ụjọ ma ọ ịtụ egwu ana m eji onye dị otu a na-enyefe n'ọba aka gị si gị n'ụbọchị taa kwee ka ọgwụgwọ nsọ nke si n'ebe nọbịa ka ọ bụrụ oke onye dị otu a na-egbochi n'aha Jizọs mere onwe gị aha na ndụ ndị gị wefuru anyị ihe ịtụ ụjọ wefuru anyị ihe ịtụ egwu wefuru anyị ihe ịda mba nke ime mmụọ wefuru anyị ihe ọbụla na-eme ka obi na alụ ndị gị mmiri kwee ka udo gị chi eze n'ime anyị were aka nri nke ezi omume gị kwagide anyị n'ụtụtụ n'ehihie na abalị imeela wo n'ihi na ezala ekpere anyị n'ụbọchị taa gọzie ndị gị na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen Unu anụla ozi ọma, unu anụla ozi ọma, ka anyị na-ewetara unu. unu. Adventist World mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi ka ozi ọma si rute anyị n'ụbọchị taa onye mgbasa ozi Daniel Michael imela na ọma nke iwetara anyị na-agba anyị ume na Chineke kwuru okwu n'ime akwụkwọ nsọ ma anyị atụla egwu na ya ga-anọnyere anyị imeela arụ ekpere anyị mbụ ka Chineke gọzie gị ka ịhụnanya ya bara gị na gị ụba n'aha Jizọs amen ntị onye ije ka ọ na-eje ije ndị anya n'ụlọ gwa ngwa ka onye nzọpụta ga-abịa n'ebube gwa ngwa ka alaeze ya mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo